Afa nna m bụ Chima. Afa nna m bụ Chima. My father's name is Chima. Afa nna m bụ Chima. Afa nna m bụ Chima. My father's name is Chima.